way. Thank you. ibe mụ ibe anyị ekene ụnụ ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ anyị sikwa ka udo dịrị ụnụ n'ụbọchị nketa na anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo na anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru ọ bụ anyị nwabụ ndị si na igbo agaghị ana ịma anyị na-ekwu ya okwu otu ọ dịka egwuregwu ọwụ na ịga ha okwu ewere ụka fada na-edebe ụbọchị ụka ọwụ na ịga ha ụka sismons ile ozuo interest nọ n'ụka traya ya ịga ha ụka 6 months 6 6 ile ozuo interest nọ n'ụka that is why ọ bụrụ na nwatakịrị eje ha ụgwọ n'ala bekee a ga-atụ the parents nga akpọpụ ya ka ụtụ because that steady rewind onye nwa na-eme onye nwa na-ebute steady continuity so ihe anyị na-achọ ikwu na in essence wụ na ịma na anyị na-ekwu otu a na igbo n'ọbụ nyanwa ka anyị chọkwara ka ndị be anyị mata ịma anyị na-ekwu ya ụta ndị mmadụ che ma ọ bụ ihe okwu na-eri because onye nna ya nwere ego onye nna ya nwere ego na ọpụta nna ya ebunye ya mesedis ọ nanya nna ya ebunye ya eh, moto ọbụla nke ọ chọrọ nna ya ebunye ya ọ naghazi eche uche ọ naghị eche uche ihe ọma bụ ihe ọbụla gụrụ ya orie ihe ọbụla ọ chọọ ije Amerịka oje ọ chọọ ije ebe ọbụla ọ chọrọ ije oje so ọ ghọtaghọzi gwụwa si aga ọ bụ ihe na-eme ndị Igbo taa duto ndị Igbo adịgo used to one kind nonsense life so this nonsense life now for them comfor dị olugu comfortable but at the bottom of it all misery and tragedies always bụ ihe na the under of that package ha the package iji look so beautiful in the face but under it is full of misery and suffering onye nwe mere anyị na-ekwu about na igbo igbo anyị na-ekwu ha anaghị adị aghọta ya because they are living comfortable in a, in a dustbin in a fake nonsense ha dị comfortable onye igbo ọbụla na-ebe akwa nna nwanne chekgodie onye igbo nwere ego na-ebe onye poman na-ebe kedu isi ike ga-esi awa onye ejide onye ukwu wara ma poman ma okenye na-ebe akwa onye igbo ọbụla na-ebe lukati Peter Obi wu milonia ịnọsịrị ji ego ịnụ ha ka ọ na-eme ịnọsịrị ji ego ga-ezu ndị vileji nni for two years mana ọ na-ebe so ọ bụghị about your money ma gị ma ego gị ma gị ma ego gị so ọ maka ego ihe m ji ekwu dịstịrị na igbo kara anyị mma nwanne ama m na ọ dị ụtọ to be a Christian is very sweet ọ dị very sweet and simple Jesus Christ will come and take the the the disciples ọ dị very very easy to talk but to understand ọ dị very difficult because how can you tell somebody na agwọ na-ekwu okwu ịghọtago ọsụsụ onye ma ihe agwọ pụtara ga-ama ihe ahụ agwọ pụtara but majority of Christians ama ha dị ihe ọ pụtara majority of Christians ama ha na-enwe onye wu Moses majority of Christians ama ha na onwe ya wu Christ majority of Christians ama ha na onwe ya wu Mary na mary ahụ nwaanyị ma nwoke nna nwanne then how do you live comfortable in something you don't understand onye ka a na-ekwu maka ya that is the problem ọ bụghị maka household nwanne sunday iyiri ezigbote akwa ịpịa starch iyiri brocade gị ịgba ya starch buru your concord ụdị moto ọbụla na ị chọrọ amam nke ọ bụ abụ oime ya isi gị mesie isi gị nnọọ nwa si ya mma ị na-eje n'ụlọ ụka to go and make sure because all Sunday ka ndị mmadụ dị ọgwụma during the week anyị na-azụ n'ahịa ịgba ịbụ ndị na-azụ ahịa so during the week anyị na-aga ahịa so ọ weekend ka anyị ji esho akwa anyị akwa ọfụrụ anyị anyị nwa akwa ọfụ ọ weekend ka anyị na-eji eyiye so it's kind of ọwụgo oh, kind of culture ọwụzighị ọwụzighị ije ụka onwe ha anaghịzi ụka awụzighị maka maka mind purification no ụka oh, wụzi for cultures ụka awụgo culture oh, fada na-awakwụzi ọjị nwezie ọkwa ọjị na be fada nwere ọkwa ọjị na-etikwu mmọnwụ fada na-etizi mmọnwụ na-awa ọjị so ọnwụzi ihe about nna ya e, ihe akụsago ihe akụsago maka o na dị anyị na-ekenegodo eke kere ụwa na ọnụ igbo ka igbo ka anyị na-asụ eke nke kere ụwa kene ndị ọkpụ na ndị egede kene ndị mbụ kene ikwu na ibe kenekwe ndị ndozi ọdịnala igbo maka na ọha nwa bụ ndị ghọtara ihe a na-akọ maka na onye nụrụ eziokwu kwere ọ bụ ya bụ onye ma eziokwu eziokwu adịghịkwa izi ikwere eziokwu is very difficult more than lie because eziokwu enweghị masaji okwu asị nwere masaji okwu asị is hidden ezorie n'ime emotion n'ime mmiri ịma na mmiri na agitete agitete so okwu asị nọ under emotion ekwensu nọ alone ekwensu eziokwu nọ alone eziokwu nọrọ onwe ya alone ịghọtago nọdị ebe ọ nọ gụọ igwilo emere isolated emere eziokwu isolated mana okwu asị achọrọ ya mma tesie pancake so mmadụ agaghị amazi nke na-eme eme ịghọtara so onye ọka njiwe gwuo na eziokwu dị very very difficult to accept life and direct mana okwu asị nwanne okwu asị bụ ikara ife ị na-achọ ka ikwuo ya ekwuo sef onye ọbụla ekwere ego na-akụrụ gị aka because ọ oke mgba n'anya ka m gwazi unu one example ịnụgo egwu bifo egwu na-agụ ị naghị anụ ihe egwu ahụ na-agụ mana ị na-agba ya ọ na-atọ gị e nwere egwu ndị ndị Yoruba ndị Hausa ha na-alaiki P-Square p square anyị e, onyinye m onyinye m ndị ọgba ihe a na akwụ ihe onyinye ndị a na-ege ivin mgbe a dị si p square gara kenya ha na-eme ya eze na kenya ha ọ na-anụ ihe p na-akọ ka ọ bụ vino ha anaghị anụ ya mana egwu aha ha laikiri ya na ivin na-akụ ya nwere nwere ike ịgụchara gị egwu p ha niile gụcha ha niile egwu aha agwụ but onwe single tin ọ ghọtara n'ime egwu aha exactly what ihe a na-eme n'ụka exactly ihe niile ha na-eme ebe ha na-atọ ụtọ a na-agba krismas onye ọbụla eburu moto na-agba ịmakwa ndị igbo na-anwụnụ during christmas time ndị igbo na-anwụnụ ka nkụ from Lagos road a ah, ndị igbo na-anwụ ebe ha dị too much just because ka a gaa village for one week nakwa back all this thing celebration Europeans na-again millions of euros ordinary for Christmas holidays christmas gift and all those christmas market 500 and something million euros yearly for gain or if not billion if i'm not mistaken you got to go. so for the masters all business plan for anyị nwawo ndị nkịtị all for culture now anyị pụrụ completely from ihe a na-eme oke o rusie echi the same anyị nwa ga-apụtazi si na ya amaghị ihe na-eme anyị nwanne enweghị ka anyị nwere ike isi wee ma ihe na-eme anyị ma ọ bụrụ na anyị ha ihe anyị na-eme ọ dịghị pọsịbụl ọ dịghị possible njiwe egwu ụlọ nwere egwu ndị Igbo na-agụ onye egbu na-achara n'oge eto onye na achara n'oge eto ogologo ịma a na-ekwu okwu ịma Igbo Igbo anaghị atọ ụtọ igbo anaghị atọ ụtọ ime igbo anaghị atọ ụtọ bụ na mgbe anyị na-eje akwụkwọ most of english o ihe eje ịtụ igbo na skuul asị ọwụ jagons so a ya in a way ọ naghịzi atọ ụtọ even some people jara afa igbo ha si na ọ bụ afa ihe ma ihe ma ihe ma mana ịjụ esi ya ịbara ịhụ na ama ya ujudu ụna ama ya ujudu ngwa nwere ike ngwa gị ihe ujudu na ị gaghị ebelive ya most of our english name ihe na-aza o even atọ ọnụ anyị n'igbo ga can never answer them most of english name ihe na-aza atọ ọnụ anyị n'igbo ga gaghị aza ya all because of all this thing ka a na-agwa ndị problem bụ na basic understand of who you are simple as abc mana mmadụ che na mmadụ che na ọ dị iche na mmadụ mmadụ chekwa na ọ dị iche na mmadụ that is the case achara representri so many things na igbo ndị igbo ji wee were wee na-egwu na-arụnye ji ndị igbo ji wee mee omeji na achara maka na achara ọ nwere achara jee gbutuo achara gbutuzie hapụ ya sisi months ije ebe ahụ achara etusizie ebe niile gbuwa achara gbutusie ya olesi ma ịbọpụrụ ukwu ya ịbọpụrụ ukwu ya ọnwụ na ịbọpụ ukwu dị achara gakwa ebe ahụ nda six months ka mmiri makwa mmiri makwa da place achara etuo mmiri maa ya six months mmiri maa gada place ị ga-afụ achara achara abụghị osisi a na-egbupụ egbupụ otu ahụ olesi ma ịbọrị abụọ ịbọrị abụọ ya ndị Igbo ji wee sị gị na nwa eze anaghị efu na mba na onye ọbụla marago mara nna ya amarago ndị ji ndị Igbo na-ekwu okwu mana nwanne okwefuru ihe mere bụ na okweghị younger generation anyị their problem si na parents because why enweghị kweghị moto na-agba agba ịgba ihe dị moto fuel nyabagodi ihe gị na ga-eje buru moto jebe Lagos don put fuel jos banye moto jebe Lagos agbaghịkwana fuel ka mmadụ ihe ga-eme bifo na-eru asaba moto ga-akụọ njin kwụsị ịnya ọ gaghịzi move that place as simple ekpisiri kedu ka mmadụ ga-esi amụsịa nwa nwa gị bụ moto ọ moto aha nwa gị aha bụ bugeje moto gị ị ga-enwe hospital na village ụlọ nwa gị ị ga-enwe ọkụ na village ụlọ nwa gị ị ga-enwe mmiri na village ụlọ nwa gị ị ga-enwe ụzọ ọnwa gị ị ga-enwe good society ọnwa gị because nwa gị ma nwa ma anyị niile ya contribute to make the society good so ị chụzuo ịhapụ nwa gị ka ọ na-ana ọ bụrụ na onye ọbụla nọ n'ala Igbo mana nwa ya bụ a contributor for the the society nkama ihe adịla mma mana onye ọbụla hapụrụ ya a sị na ewu ọha nwe agụụ na-egbu ya ụnụ amaghị ewu ọbụla ọha nwe agụụ na-egbu ya life and direct so kedu ka anyị ga-esi amụta nwa anyị ahapụ nwa anyị ọbara n'akụkọ nwanne onweghị ike ime ịzụzi na kpọtara anyị ndị ndozi ọdịnala ka anyị zụba nsogbu adịghị kpọtara anyị ya na krismas ya na-abịa abịa anyị ga-enwe ihe a na-akpọ psychotechnics quiz na igbo heritage center psychotechnics quiz na igbo heritage center this quiz beziri na ihe ndị igbo na-akpọ ịka ihe ihe a na-aka aka ịma na enwe ihe ndị nna na-aka mmadụ n'azụ ihe a na-akpọ abstract art nke a na-egbu egbu ịghọtago so to make it in art all geometry ịghọtago ọwụ na iwọch ya detin di form detin na adị all geometry the ka a na-akpọkwa ise ihe mana isezi ihe ụdị image then ịka ya aka ụdị geometry the geometric art so onye ọbụla nwetara the best abstract art ya nke ụmụazị ọ ga-enwe ụmụazị nwee nke ndị okenye nke ụmụazị a ga-abụ na this geometric art geometrical art ha ga-ese ya ese then ndị okenye the art adịgodie nọ ka ha gwazie anyị all these figures these geometrical figures kedu ebe onidiri ịbanye na this already drawn geometrical forms 45 minutes onye ọbụla nwetara the best answer ga-eji ihe nrịba ama wee na dịka anyị mere na nke ọja na krismas so psychotechnics or something eji echeki how smart and strong the brain of a child is ịghọtara now ọ bụrụ na anyị nwasị epepụ na ọ dịghị anyị mkpa na ụmụazị anyị ga-aba uru na nwanne na expect any change n'igbo land because anyị adịgo used to fantasies and illusion na-enweghị na-enweghị eh, eh, based on practical ịghọtago ọnwụ na anyị ebughị n'obi because for now ihe na-agwa gị now kedu the educational primer of Nigeria of Igboland you have known even though na enwere nke dị anaghị follow up onwere isi onwere isi ị mara a na-ekwu okwu ibi ndụ nsọ ala ibi ndụ nsọ ala abụghị maka ije n'igwe na ụna na nnukwu Igbo ibi ndụ is to be awakening to live life because for you to maintain this living organism nwanne ịmaka nwa anwa anwa anwa otu isi dịrị ndụ bụrụ mmadụ na-eche uche na-eri nne na-anyụ nsị i buru plen gaa n'elu iji kompas wuchi thousands of plen n'elu kedu ihe ga-eme i buru plen rie enu with thousands of plens n'elu ijighị kompas makwa ihe ga-eme that is mmadụ plen now mmadụ plan yes let's take it like iwu plan iji kompas ụdị jam ị ga na-akụ dị ee eh? ụdị jam ị ga na-akụ ndị mmadụ isi isi ibe na kpuchibere aka n'anya gị gagodo ije <laughs> kpuchie aka n'anya gị ga ije jos iwu all the sentence ka ị na-ebi na real life mahadị mee otu a gaa ije that is exactly ihe ị na-eme as a human being without unknowingly unconsciously all that ka ị na-eme dị but ịghọta yes m wee gwa gị na onye ọbụla maara ihe bikos onye maara ihe ama mụrụ ihe mara ha n'ihe nwanne if you know in any circumstances nji wee gwa gị na achara ihe ọ sọrọ gị gbuo ya na ọ ga-eto any circumstances ụgbọ mmiri ọbụla nwere steering rudal ka a na-akpọ ya and this fan a na-etinye n'azụ ụgbọ onwe ụdị wave ọ sọkwara ya buo dị ị ga-ama na eji ewu manova bikos ị nwere stiarin ọnwụ na osi ebe a na-aga ihigharịa ya dora side ikuku si ebe a na-aga bikos that's why in the west ha mere invest invent all the whole sports ị nwere nke na-eme wave na-ebu ị ga-afụ sports of ụgbọ mmiri a na-eme ụta wave na-ebu ha na-eme na wave ihe ahụ just mind cultivation ha na-anya bicycle to control the balance of the mind ha na-eme race to control the fear of the mind ha na-eme machine race to control the temperament of the mind nna nwanne kedu ihe anyị masị ndị isi ojii kedu ihe anyị na-eme to make sure that na ụmụ anyị anyị na-amụ dị strong for future that they can withstand this tsunami and this volcano and this thing enwere ihe anyị na-eme maka ya enwere ihe anyị na-eme maka ya maka nwere ike ndị mmadụ nwere ike iche eche na ihe a na ihe bụrụ maka ndị ụka ihe a na-ekwu ebe a bụ nsọala to follow the law of nature principle of nature so that ka ị pụọ ndụ dịka mmadụ ibe gị ka ịfụ ụzọ dịka ndị ọzọ ihe ha na-ekwu maka ya ifọ ndị mmadụ onye kọrọta uru ebe a agụpịa m anyị ịghọtago so samon anyị na-enye ihe ewu datin waya ahụ e gburu gị pụọ pịa ha emere gị anyị na-atọpụta gị na agbụ ị chọrọ ife ihe apịrị apị onwe gị who cares onye chọrọ ịma who want to know nobody cares it's your own life so ihe a na-ekwu maka is it's your own life o nwere nobody even gov not even government because government wụ some kind of um, ndị ndị cabals ka m kpọ ha nnọọ with Nigerian name asị ọ cabals ọ oh, mafia business in anywhere ọ mafia m dịrị ka ọ bụ so nge nwa na onwe gị you are alone nwanne you are is a sad story you are alone nobody cares for you nobody cares for you onwere onye kiara ihe ikwewu distri na-akwụ as social is sacrifice ihe a na-akpọ social all this sacrifice because in west ọwụ na ịma na these people na-eteta ụra 5 o'clock rụgide ọrụ ha they have turned their own people into machine ha go their people into machine that's why ji wee ma suicide too much in Europe because they are machine na-arụ ọrụ sọsọ ihe a na-emezi bụ ịrụzi ọrụ enye gị moto enye gị ụlọ to tie you down so that mgbe ọbụla irebel against the ọrụ iluzuo the moto luzuo di ụlọ abịa a place ye gị in a high taste of life support well with finance so e, e hold way forever and ever nyezie gị life contract ewuruzie jake so mana anyị nwa onwe anyị nwere things to live better than these things and we aspire a life anyị dị more better than that's why we <laughs> nna nwanne onye nwa mere ihe ga-esiri anyị ike because we aspire something we are better than because nwanne onye buru ibu na-achọ ka ọ fanye onwe na small hole hole ahụ agaghị abanye onye buru ibu na-afọ ọsụ onwe ya na small hole o nweghị ike ịbanwe dị so that is the case ihe ọ ga-eme corrupt our mind more and more corrupt our mind more and more more and more so as every day time goes days goes we become more corrupt more corrupt nwanne o siri ike ịchọta ezigbo mmadụ na Nigeria nna nwe nke eziokwu is very difficult inweta ezigbo mmadụ gịnị a ga-eme ihe ọ ghara isiri gị asị ma ọ ghara izugo ochie ọ ghara igbugo gbara ama is very very difficult everyday ọ na-aka njọ mana ndị mmadụ aghọta ha na this thing bụ simple education ka mmadụ ga-esi amụsịa nwa ọma ha na practical life a na-ebi ebi bụ na this nwa nyanwa bụ tomorrow for you for you disi nwa bụ tumoro what is the plan rie ndị nkụzi na-enweghị primer of education to educate the child ndị nkụzi na-enweghị cultural thought ndị nkụzi na-amaghị ihe bụ akọ ha amaghị uche ha amaghị echiche ha amaghị ewu mmadụ ịbụ uru ha amaghị ihe ewu mmadụ ịwa ahịa ha amaghị ewu mma amamihe ha amaghị ihe efu iwere nwa gị the future of your own seed and offspring haba ha n'aka buru n'aka buru ọrụ trọk amam nke ị na-anya ma moto ka ị na-agba ijewara were nwa gị your own child ka ezi ihe iji mụkwa anya why did you born the ị na-achọ nwa ị chọrọ gaa na chọrọ bi na nsarafe ifo chọrọ gaa na assemblies of god ifo ị chọrọ gaa na sabat ifo ị chọrọ gaa na nke dibia ifo ị chọrọ gasị ebe niile at the end of the day mmụọ dị nwa rube ten years kpọjie ka oje kube nwa na nke onye ọzọ bụwa bọyị na nke onye ọzọ na ka ezikwenụ then why did you give birth to the child onye m na-ajụzi ebe ọ bụ na destiny future na-eche this child wụ destiny what is the purpose of giving birth to this child if the future for this child is this ka ehi na-ebeziri akwa na emuhụ nwa why are you na-ebeziri akwa na nwa achọrọ m ịma isi na nwunye gị gị nwa dị gị n'afọ na ịtụ ime ofugo ịtụ ime ime nka ịmara na nwa ahụ achọghị ịbịa ụwa ahụhụ nwatakịrị achọghị ịbịa ụwa o nwere ihe ịkwadoro kedu ihe ị na-akpọtara ya kedu ihe ị na-akpọtara nwa ị na-amụrụ nwa if there is nothing you see why we talk about ndozi ọdịnala ifugo ọkụ ifugo why anyị na-ekwu maka ndozi ọdịnala because kọntrị ahụ ị na-afụ ọ dịghị well structured ọ dịghị well ịnọ on your own ọ bụrụ na ị nweghị a system like this thing oh, because ị mana sometimes anyị na-ekwu okwu ndị be anyị ọ na-adịrị ha izi everything na-adịrị ha izi but the end of the day ha enweghị result because why ha amaghị ihe a na-eme o nwere a na-ekwu okwu ọdịnala ọdịnala Igbo ndozi ọdịnala ndị mmadụ echọrọ about self glorification or about I want to be Igbo I want to do my own Igbo things Igbo eten nwanne ọ bụrụ only that the thing is that anyị aghọtaghọ ihe ha na-eme because there is no reason why nna nna anyị ga-eji wee mara so many things we don't know anything nweta a na-efu na mba that means e nwere ihe anyị na-eme na-adịghị mma anyị na-anaghị emete is as simple mmadụ ikwu onwe ya eziokwu nwa eze anaghị efu na mba is as simple as that so ọ bụrụ na nwa eze fuo na mba that means o tụfuru ọfọ nna ya nwa eze fuo na mba da bụ na o tụfuru ọfọ nna ya so only the ije chọọ the key or the compass of the road because ọ dịghị possible and mmadụ na-ebu nna ya ụzọ amụdị ọkpara mmadụ anaghị ebu nna ya ụzọ amụdị ọkpara so ọ wụra ndị isi ojii nọ this kind situation nwanne life abụghị about eh, uh, slavery or no slavery ọ bụghị about life mind your mind can enslave you your mind go with your mind your mind will put you in a jeopardy that you can never even see light till the end of your life this is your mind maka na a na onye osimiri fụrụ okwu ya ka ọ na-eri onye osimiri fụrụ okwu ya ka ọ na-eri the condition ọ bụla ị nọ n'ụwa nwanne there must be solution for it in every condition ji wee gwa ụnụ na achara ihe ọ sọkwara gị mee achara the achara must grow achara ga-etoriri olesi m onye na-aghọta ọ bụrụ na ịghọta ka ụwa si aga ị mara na enweghị any condition nweghị sickness ọbụla nwere source of it because ọwụ na enwere medicine for diseases that means a study go disease wee mara medicine a ga-eji wee cure ya ya wee process you have to study a disease to know the medicine ị ga-eji wee cure ya it's as simple as that. kedu ka anyị ga-esi wee nọdị bụrụ mmadụ chefuzie ụmụ anyị na mmụọ m ọnwụ na because the only way mara na-ekwu ya otu ọ dịka egwuregwu nwanne the only way nwere ike isi wee dozie ụzọ gị idozie ụzọ nwa gị because ọwụ obi udo obi udo awa nze nze ọ bụ nwa gị bụ everything ịka nka enweghị hospital enweghị ụlọọgwụ nwa gị abụghị dọkịta nwa ga ahụ kọtụma nwa ga ahụhụ lọya nwa ga ahụhụ polisi nwa ga ahụhụ prezidenti nwa m abụghị nwa onye ọbụla nweghị nke onye bụrụ that means an outsider will be your police an outsider will be your kọtụma an outsider will be your lawyer ọ ga-ama gị ikpe ọnwụ ọ ga-agbagbu gị ọ ga-atụ gị nga ọ ga-eme gị ihe niile dị iche iche because onweghị nke nwa gị bụ onweghị nke nwa m. it's as simple this is natural way of life so ihe a na-ekwu maka ibi ndụ nsọ ala ịghọta ha na ya ihe ndị ndozi ọdịnala na-ekwu maka ibi ndụ nsọ ala ịma na ya abịaghị ebe anyị si my ancestors way no because yesterday is nothing but memory it is you nwanne because there is no how ị gaghị ata ahụfụ mmadụ onweghị onye na-atachitere mmadụ ahụfụ n'ụwa is impossible nwanne it is ọ dịghị possible so if you are in condition that means you are the same person so ine ọnwụ na isoro ndị chọọchị na blame your ancestors you have been bamboozled ọ bụ ngụnwa bụ the person <laughs> the condition ị nọ n'ime o, ọnwụ onye ahụ ị na-akpọ ya ancestor did evil ị na-atara ahụfụ ya ọnwụ ngụnwa na ihe ha na-ata dị ahụfụ onwe ha ancestor na-ata ahụfụ enwe ha ancestor ị na-akpọ you are the person universe is universe there is nothing outside the universe energy cannot die nor destroy never were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na dọtkọm nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma mana ikpe onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere ire ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịghị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com At is was in the beginning is now ever shall be war without end you can never escape this life earlier the better you understand begin to mellow your way is better for you because we have program to be received human being is been programmed to send and receive so earlier is better because chemical will be still going round until the chemical formed ọ na ị form ọ na this chemical a because man everything about human being is to become higher human being ọ na ị reach that level nwanne ị ga cycle gide this thing afụfụ ụdị bụ adị ọkwa ndị Bible na Ken gburu Ebel ị ma many years Bible dị ogod na ka anyị wee nọ 200 years 200 years ago Ken gburu Ebel 200 years ago ọgọdụ na 300 years ago na ken gburu ebel that means mgbe ahụ aka na-egbukwe aka na-egbu eji m baịbụl mara ụlọ atụ that means ọgọdụ oh, na omeghe n'eziokwu mana edere ya ede edere ya n'akwụkwọ that means ọnwụ na onye ahụ uche ruru ebe ahụ na-egburu mmadụ that means na a na-egbukwe mmadụ so that means go jekwa gụọ akwụkwọ gụọ akwụkwọ 1300 1200 ị ga-afụcha na egburu mmadụ ebe ahụ anụrụ ọgụ wụọ wụọ wụọ wụọ so this ihe abụrụ Newton so ọ kara gị mma na elu ya is better ọ na ọ bụghị ya ị ga-abịakwa ebe echi si na your ancestors Holy Ghost fire Holy fire nna iche na isi dị gị mma jugodo onwe gị ajụjụ how can somebody pray against his own self nna nwanne go to hospital and jụọ doctors ya spam my father how many this thing can contribute na m ọgwa gị nke nwa bụ nna anyị e were ofu mkpụrụ ọka ofu mkpụrụ ọka ije kọọ naanị ọka ahụ epuo isi na ọwụzi ọka nke ahụ ị kọrọ na ọwụzi ya ofu mkpụrụ ọka ahụ ị kọrọ dị ya na ọgwa ọgwa ọka nke ahụ ọka ahụ iji e n'aka ọ dịse m ọka na kedu ihe dị iche na dị ọka kedu ihe dị iche na mkpụrụ ọka ahụ iji na ọka nke ọzọ ahụ mmadụ were ọka tinye na njin kwụsị ya kwụsị ya dị ọka tinye na mmiri pachacha dị ọka wepụtazie ọchịọwa akamụ ị jụọ ya nwanne gịnị ka eji eme akamụ ọka so ọ akamụ a abụtụghị ọka ọkwa ọka ka iji mee akamụ aha yes that means akamụ aha bụ ọka so kedizi ihe bụzi na ya ancestors eh, afọ ya bụ osu agwụ na aga m echenji afa m so how can you change your own name isi afa gị because nwanne ị bịara n'akụkụ ọ nwere onye si mụ na kedu ọsọ evil spirit ọsọ ọkọsị ọmami wọta spirit amami ọ kpọrọ ya akpọ ọnọ ya n'ime kedu ihe a ga-eme wee gwụọ ya nsị ya nwanne na ọwụ psychological problem a na-agwọ ya agwọ yes mana ọsaiko ma ọ bụghị mami wọta mami wọta ọ bụ igbo langweji mami wọta ọ bụ igbo langweji ọ bụghị igbo langweji so how can mami wọta spirit na-enye gị zọrọ onye igbo so ngwa ya ihe awụ psychological problem onweghị ihe dị like that ihe awụ because ịmana disi ụka na-agwa ụnụ dis church church ụnụ anaghị aghọta because ọ bụrụ na ị gaa na na laboratory ị gaa na labụ na labụ na ebe a na ebe a na na-eme labụ ụlọ ọgwụ ha nwere sistem ha nwere sistem n'ụlọ ọgwụ ahụ ha na-eyuzu ọwụ na ịkpọrọ nwatakịrị bi ebe aha na ha na-esie nwatakịrị aha ahụ ọwụ na enweghị afọ asị ọ virus <laughs> go and do your own research ha na-esie nwatakịrị aha ọwụ na enweghị afọ asị ọ virus and that virus enwere general medicine echeke ma isi ọ na-awa ya enye paracetamol echeke ma o nwere kind of eh, any infection enye antibiotic so ya o general talk so ịda na enyere antibiotic or enye ya paracetamol for pains ma ọ bụ na isi na-awa ya but a ga-asị gị na ọ nwere virus mana ọ dịghị contaminated because na eche go na onweghị any antibiotic case asị ọ dịghị contaminated so agaghị enye antibiotic agaghị ga-enye paracetamol ọsọkwa awụ n'onwe fiva as long as na kọmputa read go ya onwe ya any disease ọ bụla kọmputa kwuru na ọ na-eme the person so now for the moment enweghị enweghị anything apart from virus so the same program ka ndị ụka na ndị pastọ na-eyuz ịgaruo ebe ahụ ịgwa ha anaghị asị ha na your problem bụ ọ na-eme gị ole ọ na-eme gị ele nwanne ọwụ ịnụrụ ụdị na mmiri ịnụrụ nwaanyị na mmiri because ihe ahụ psychological problem so that are using psychological program for you because ihe a dịka package ọ package ka ọ so ị bịa ha na isi na asị gaa na place na kọrọ this the same man this thing now next thing ọ ga-asị na ajọ mmụọ na-enye gị nsogbu just go and try it just gaa there try ya ya ọ ga-asị ajọ mmụọ na-enye gị nsogbu ọsịrị evil spirit na-enye gị nsogbu ọsị ọmama ịwọta na-enye gị nsogbu ọsịrị na nwaanyị na mmiri ịnụ dị na mmiri the same spirit mama ịwọta ndị na mmiri nwunye na mmiri onwe ihe dị iche n'ime onwe ihe dị iche n'ime all the same program so nwanne ihe ahụ psychological program o nwere because psychology psycho spirit psycho means spirit because human being is spirit because ihe okwu iyi na-ekwu movement a over electricity the moment the electricity disappear from your body you die so once we say psychological problem ọ bụ ihe a na-agwa gị as a spiritual problem so ọwụwụ spiritual cure because there is nothing like a spiritual cure or psychological cure because it's a psychological problem anything psycho is a spiritual problem but ọ bụghị spiritual problem because o nweghị any solution through spiritual problem unless ma you go ihe a na-agwa gị now then you begin to solve your problem ịma mmadụ one i solve go their problem by telling them truth and as long as they accept the truth the spirit begin to change because spirit automatic ọ na-etake place once a sị na onye kwe ekwere once you send the signal the right information to spirit the spirit will rearrange it and make it reality for you you begin to live it as life ọwụ ihe ọwụ na o na ị nwere mami water spirit problem your spirit will accept it as truth then your spirit will create this fantasy mami water problem it begin to happen to you nnawe nke eziokwu ị na-afụ ị na-afụ ihe dị iche iche ị na-afụ ndị mmụọ na afụ ihe dị iche iche ị nwere ike ịlahụ ụra isi na 100 story building dapụ ị ga-adagide gaghị eru anyị itete ịma na egbu gị ha gị yes bikos ịgbago the spirit na-ekwe na-ekwe na-ekwe the spirit eme agri spirit eme na na agri ya na ome agri ịghọtago so ọ bụ ihe ọbụla ị gwara spirit gị ka ọ na-eme ihe ọ nọ to form spirit na ebe ahụ mek make form ịgwa ha anya ọfọ mụọ ọfọ ya ozugbo mee ya reality save way into your so all those things will dangerous game because ọnwụ na enweghị spiritual problem ị gaghị aga na nke pastor for, for, for deliverance so without a spiritual problem how can pastor get customer nwanne kedu ka ndị pastor ga-esi enwe customer without a spiritual problem kedu ka ị ga-esi eje n'ụlọ ụka without a spiritual problem so this is a game nwanne enwe ihe a na-akpọ in commerce consumer plan without a consumer plan how can you sell your goods to the public jee jee watch ya the, the, the, gospel of this ndị pastors watch ya the gospel ị ga-afụ ya evil spirit holy ghost fire um, evil people doing you this doing you that jehovah will do this jesus will cast cast them bind them based on the sentence because if there is no owu na-enweghị this fear ha agaghị enwe customer so for them to have customer they will do this some of them enwere ihe a na-akpọ to agitate a spirit ha na-eje mee magic nwere magic nwere true magical letters and incantation ha na-emebe owu na ịga na their church ha na-use magical power to agitate your spirit conflict your spirit because ọ na-akpọ ya akpọ spiritual confliction ọ bụrụ na ị na-eṅụgo mmanya na-egbu egbu then ị nwere mgbe ị ga-eme anya ụtọ ụwa na-atọ ụwa so ụwa na ahụ mmanya ahụ na-egbugo ụwa na-atọ ọnụ ahụ o confliction of spirit ka a na-akpọ datịrị ma ọ bụrụ na ịṅụọ na anwụrụ a na-aṅụ aṅụ sometimes ịṅụọ ya too much atịa ma ọ bụ ịṅụọ na drug all those ị ga-afụ na enwere mgbe ị ga na-afụ o nwere somethings ị ga-eme ịṅụọ ndị nwa bekee na-aṅụ ha na-afụ ihe dị iche iche because millions of things exist but you cannot see them because ha na-aga more faster than your eyes so your eyes enweghị ike ịfụ ha but your mind can perceive them but your eyes cannot see them so these things nọ ebe ọ bụrụ na ngị na onwe gị as a human being koro datin konye n'isi gị these pastors ha gụrụ destin then go most of them ama ha ha gaa na nke ndị mmanụ ha nara ha ego mere ha detin to control other energies then send it ọ emezi that your spirit or conflict ye eh, ọ ahụ ịfụrụ ha na art ninja all these things are practical known they are practically known that's why njikwa gị ọ ka mma iji n'oge tie ebe ahapụtara ijiri oge because afụbeghị m onye gara that place with a problem pụta with solution ị ga-emegide ree anị gị ree ihe niile ị nwere ma still your problem never solve ntụasị gwa m ị ga-ere everything ị nwere ihe gị niile you will sell them all ebe ị na-achọ enwere ndị ga-eme ije asị gị weta kii moto gị weta akwụkwọ anị gị and ọ ga-eme gị ka fim ị ga na otu a ndị mmadụ eburu akwụkwọ moto ha desa na tebụl were ka ịha desa o ruo na ya ada ọsịchị ya egbuo ya ọmakwụma wee mee enwere ndị e ndị debere ka moto ha ruo na ya adị that is e, ọkwọ ha n'isi o were speki moto na-agba ruo ebe ahụ ozugbo n'anya moto ị ka dị ya o were speki obedi moto bụrụ na-agba si ihe nke ọgbakwa aka were kii moto ya desa n'ụlọ ụka gịnị ị bịara ịchọ nwa nwa ijighi moto ijighi anị gị ijighi tụfụ agwa tụfụ agwa kedu ka mmadụ ga-esi eje n'ụlọ ụka oche ijere ịchọ nwa ọ ije isi na ihe na-esiri gị ike ihe na-esiri gị ike ihe ọ bụla itiri aka ọ naghị aga aga ịrụzie na nke onye nwe na-ekpesara na nsogbu ị nwere nsogbu ọ sị gị debe ka moto gị ofu moto fọrọ afọ ofu moto gwa fọrọ afọ ị nweghịzi ihe ị na-eme ịdaga ogbenye ị nweghịzi ihe ị na-eme sọọsọ ofu moto gị fọrọ afọ ọsịgdosaki and idesa isi m na ihe agba aka idesa moto gị chere akwụkwọ a na-eghegasa isi m na ihe agba aka nna nwanne onye sị na m na-atụ asị gwa and do your own research isi na m na-atụ asị nwere ike a na-ekwuche na egwuregwu this is real nwanne ihe a bụ real ọ this is ya wụrụ manipulation or lie against anybody because anyị nwa bụ ndị nsọ ala eme ihe anya sigidere mmadụ asị why a witness go bụ ndị o mere i have witness ndị o mere life and direct ọ bụghị nke nke a na-ekwu asị na a na-ekwu iru ebe ahụ asị gị gasaki ịgasaki iruzie na ya dị asị o nwere ike ọnwụ na i jere lonu nwunye gị eso gị wee iruo na ya dị ọgwụọ gị ezigbo ebe mana most of time nwunye gị na nke ọsọ nwaanyị na-akpọ mmadụ eje ebe ahụ most of ndị mma jere eje ọ nwunye ha ọtịa nna nna anyị nna anyị ọkwa a sị na disman na-arụ ọrụ o ọ ka anyị jetara ka anyị jetụọla ọkụnụ nwa nna nna anyị ka anyị jee ntụọla ọkụnụ ọ sịgide gị nna anyị nna anyị nna anyị ofu mbozi ogoro ga akpa iru ebe ahụ iru ebe ahụ were anya ihere were anya ihere ọ sị gị desa anya ihere na ịga ọwụ na ị chọrọ ịchọrọ na ọwụ na ihe isi ike ịchọrọ ka emebisie e ha niile na ya akwara gị ibu mmiri ibu mmiri 200 enwere ka na ege anya na amaghị ihe ịwa ọtụrụ na ndị ga anya onye a nwere ike ịwụ ọtụ o nwere ime nwere ndị buru ibu ha na-edisi ibu mmadụ ọsị a ga-akwara gị ibu ndị mmiri ọwụ 200,000 cash ọwụ na enweghị 200,000 dịsaka ikpoto gị ọsị a ga-ekpochi onunu na afụrụ ọnwụ afụrụ ọnwụ afụrụ ọnwụ a ga-ekpochi onunu den ikpochi onunu nwere ike iri gị 150,000 plus 200,000 ọwụrụgo 350,000 350,000 sụsọ okwu na abụ ikpochi onu n'ọnwụ nya wugoro 350,000 enwezi ụmụ ihe ndị ọzọ dịgasị agha ego e agbagote nwere ike befe emechara na ọrụ 1 million naira ijere ya anị ịgba egwu ha n'okwu ọnwụ gịnị ka a na-akọ kedu onye igbo ga-eme oche na nke mmadụ na-agwa ya okwu ọnwụ ọ ghara iri atị. kedu onye igbo ọ ga-eme ọtọ ụkwụ na nke onye pastọ ma fada ọsị ya na a ga-ekpochi onunu ọgara eriat onye na-ekpe ekpere ndị ekpere ndị ndị ọchọngala oko onye ha n'ebe ahụ ọsị ya na a ga-ekpochi onunu ọtị gịnị onye ka ọ ga-eme onye ka ọ ga-ị ga-echebezi igini gaghị arahụ ụra abalị dadi nweghị ike ịrahụ ụra abalị maka ị ga-asị ihe onye a na-ekwu na ọ bụ eziokwu ka ọ bụ asị ị ga-ajụ ihe gara azụzi isi onwe gị azụ kedu ihe a ga-eme kedu ihe a ga-eme onye ga-awụzi ajụjụ gị ị ga na-asị onye kpọtara onye si gị bịawa ọ bụrụ na ikpochighị onunu onye mara ikpochikwa onye na-ekpochi onye mara ebe ọ bụla ọtọ ekpochighị onunu na ihe a dị mma ka ekpochie dị onunu nwanne ị ga-akwụ ụgwọ onye jela ụka mọ nsọ mọ nsọ <laughs> o nwere nwanne anyị nwoke tinyere onye eche na ụka m nsọ m nsọ arapụtara m onye si gị jee onye ka nna dọrọ ụnụ aka na ntị nwanne bịa na ndozi ọdịnala bịa gere okwu nke chukwu okwu nke chineke nke eji apụ ndụ nke eji aba uru ọbụ nke eji aghọ ahịa ọbụ nke eji eje eluigwe ọbụ nke eji eje ọkụ mmụọ mba nke eji apụ ndụ nke eji ebi ndụ ndụ nsọ ala wayo a sị na ọ dị ka ọ dị kpọsa ọ dị ka ọ dị atụrụ enwere ike ọ bụrụ na ịwụ victim ya ka a na-ekwu bikọ asị ya ebe a na-adụ nwa nwere nne ọdụ ka nwa na-enweghị nne na-amụta ihe anyị ji ekwe na Facebook ka ndị mmadụ nụrụ ka enu na na gbara ya aka mbe ụmụ ibe unu emezina ya ọ dịghị mma enweghị ma mịwọta na-achụ gị na spirit gị na mmemme bụ ofu spirit gị bụ ajọ mmụọ spirit gị bụ ezigbo mmụọ spirit gị bụ ewu spirit gị bụ nkịta spirit gị bụ mọnkị spirit gị bụ anwụnta spirit gị bụ ihe a niile pọta ọwụ ka isi wee debe ute gị ka ị ga-esi dina onye nwụrụ anwụ ọ mahazi ọ bakwa na n'ime n'ime ihe ahụ na-ekwu onye nwụrụ anwụ abana n'ime space na ọmazi ihe a na-akụ so ịnwụọ kedụ ebe ị ga-anọ <laughs> ịba na space na jesira ahụ ga abaa n'ime anyị iji ebe a 100 years gaghị afụzi the body ka ebe the body nọ onye niri n'ime anị after 100 years gazie efozi ọgbụgbụ kekwe the body ịchọ ịkwụsịa dị ọkpụkpụ iwere ya otu a n'elu aja ị gaghị amasị nkebe aja ị gaghị amasị nkebe ọgbụ ịkwụsị ọkpụkpụ mmadụ na were ya ndị a na-eme nwe ndị na-eme krimeti ndị mmadụ nwụọ n'ala bekee a na-eme krimeti ọ ntụ ewere ntụ ahụ ganye na mmiri ntụ e disappear otu a life and direct so ihe bụ one of these things ị na-agbara ọsọ because your body bụ a temple ihe ọbụla ị buildụrụ within this body ọwụ ihe ga-apasive as a human being no na is na this thing this thing is dangerous for you by believing it you create it so mmadụ na-agwazi gị na ọ naghị eme exist ị nweghị ike belief because for you ọ na-eme exist yes but true true ọ naghị eme exist but ngụnwa na onwe gị ọ na-eme exist yes because you created it ngụnwa created ya ọ bụ ngụnwa you created your thought all those things you na perceive as thought and imagination you create them ọ bụ ngụnwa ya ka m na-agwa gị so that's the reason why m ji si gị no ikwezi na ikwere ha ana isi ha nọ na ha emezi exist from that moment you begin to go recycled moment reformative moment o oh ya take sometime before ọ pụsị ya gị n'ahụ sometimes i nwere ike asị gị na Jizọs a na-ekwu ọ bụghị eziokwu nwere ike one nde otu ezi na ụlọ dịchọ na Jizọs adịghị n'eziokwu yes because ọ pụchabeghị n'ahụ sọm obere oge bụ na ihe jizọs asef so ọ nwayọ nwayọ karịtịrị ji apụ nwe ma ihe ọgba nje ma ịmụ ihe niile nwanne n'onu igbo ihe anyị na-akpọ ọgba nje abụghị ihe ndị mmadụ ghọtara asọ ọgba nje because ndị igbo nwere religious philosophy before just like christianity just like islam just like judaism we have ọdịnala Igbo ọ religion ka ọ bụ ọwụ nsọ ala bụ the practical step of religion ndị Igbo nwere so ọ bụrụ na onye ọbụla ihe na mgbe ndị ochie ihe isi ike anaghị eji ike eme n'ala Igbo so onye ọbụla na-anaghị emebe ọfụma na-ebigharị aka anyị na-akpọ ya ọgbanje because emebeghị ya ihe ụwa ihe ụwa emiri na abaptizebeghị ya o tinyebeghị na line o mebeghị configurate but all those things a na-etinye in practical cultural level so ka ị na-ebi asị ndụ so a na-etinye in practical cultural level ka ị na-ebinye ka ndụ ọ mgbe chọọchị bịara ka anyị bido confuse wezie because chọọchị dị so superstitious even though na enwere ndị pro from line because they see this our culture so superior some of us begin to worship them because lack of nna ha apasịghị ha kweghị ya ngwa unu before na ọwụ na nna gị apasịghị the right information you get confused so nna ha apasịrị ha right information then become superstitious ọ bụ ebe a ka asị si wee mee accept nwa bekee's religion because mmadụ anaghị eje ụnyaahụ had it been na you are not superstitious enweghị ka nwa bekee ga-esi enye gị ihe apịrị apị buru n'efe no ọ bikos already ife ọlụgo you have fallen ha dị oyiga onye ichie onye ichie ebutere ya jizọs na vejin maria o n'efe ọgonye ichie agaghị eme ihe ife ọzụchakwa ya ịna ọwere kpọọ ya ọkụ ndị nwa bekee jere india ha jere pakistan mgbe ha nara from india kedu ihe mere ndị india ọkana ndị india bụrụ nke ha ha ruru na china ndị china chụọ ha ọsọ ha ruo na japan japan chụọ ha ọsọ so ọ bụghị about superior not superior is about superior argument ọ bụrụ na ihe ị nwere zuoro gị onye ihe nwere zuoro anaghị eje oshi onye nwere ihe ihe zuoro anaghị eje oshi bikos onwe ya zuoro ya so ọwụ superstition butere interaction of religion a na-eme na if you are not superstitious ị gaghị enwere that thing is impossible asị impossible asị abcd ọnwụ na ịdịghị superstitious nweghị ike iwere atị ọwụda superstitious a na mere eji eme ọgbanje a na-ekwu today ndị mmadụ aghọtaghazi na ihe a na-ekwu ụfọdụ otu to ndụ nsọ ala na ọ bụrụ na ibighị ndụ nsọ ala na ị ga-enwe ụgba that you will reincarnate with afụfụ pathological reincarnation that na ọ ga-eme gị ma ọ bụrụ na ibighị ndụ dịka onye nsọ ala but ndị mmadụ nwere ezi wereziri Christianity superstition tọnụzie ya nto omenala Igbo ọghọzie part of our life so onye ọbụla isi na-awazi ọ na-agba na nke dibịa sị akọ ya ọgwụ egbuo ya ataghị ya na nwanne ya na-akọ ya ọgwụ ọ nwanne ya onye na-anaghị emewe ọfụma ọsị na nna nna ya jie onye na-anaghị eme ọfụma ọsị na nne nna eje nwanne gị ji ọnwụ ngụ nwawo nna nna gị so ọnwụ na ị naghị eme ọfụma nna nna gị ji gị ọnwụ ngụ nwawo nna nna gị aha ji gị wepụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ wepụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ ị gaa n'ime ahịa ụdị ụdị ụdị ekworo ụdị ekworo ụdị ekworo na obi ọjọọ anyị n'ime sefe eh? ọwụ na ọnwe onye kwuru today na grupu anyị <laughs> ọ sị na na ọwụ ihe anyị bụ n'obi na ọya ka ndị mmadụ na-eme anyị n'ife because obi mmadụ chọrọ njọ sọsọ ndị ghọtara only people who understand these teachings will free their mind from this evil possess sọsọ ndị ghọtara bụ ndị nsọ ala ndị ndozi ọdịnala nwere ike free this mind if not you cannot ọ dịghị easy to free you cannot ọ it's not easy not even church not even religion not even sọsọ the teachings of the ages ghọtara ihe a na-akọ ọha nwa ga-efree wu the mind from this bondage because your mind is in bondage you are living in bondage ị na live na bondage but you don't know it iche na-asị mana eziokwu eziokwu you are living in bondage and ọwụ mgbe ịghọta ozi ọma ndị ndozi ọdịnala wee firie onwe gị ma ikwu ma ibe ma adịghị ma harị I can see them ana m afụ ha everywhere ha chekwa na ha na-abara onwe ha uru na ọ bụghị abamuru ihe ahụ ọ bụghị abamuru ịba uru dị iche ịba uru ke ka mmadụ ga-esi na ya na ya ba oke mụsị ya nwa for example na ịmụrụ nwa ịma na chinefo na-eji chinefo na-eji every year isi adịa one year n'afọ gị kwuru ngwa na onwe kwuru na adịgo one year n'afọ gị ngwa n'ezie n'anya mgbe ahụ adịrị wanje nwa ahụ mụrụ ama adịa na wanje okechi ya na-efo ị na-agbakete asị okenye ị na-achọ ka ị nwụọ ịbịa na nwa gị anya ọ dị 5 years ọ dị 10 years ọ dị 2 years ọ dị 3 years n'obodo n'ụzọ ngwa now ọ dị whole 180 years ya ibiri and for the condition eji wee bi dị ndụ kedu the condition nwatakịrị a ga-esi ebi asị mmadụ mgbe ndị ochie nna mmadụ ndị nna na-anọdụ otu a na-akụziri ụmụ ha ihe maka ndụ maka life what will happen ihe a ga-confront even ndụ na ha amazighị infọmeshọn but basic knowledge of life so that ruo echi nwatakịrị nga echeta ya but most of ndị kịta ọ ga-asị gị na na anyị butere mpa ya moto rụọrọ nna ya ụlọ elu o ihere n'anya na ya dị disappointed with you ka ihe ọ bụrụ na ịbụ ebe ahụ ị na-adịghị gị mma gị bịa ka ka nwanne nwa ya nke ọzọ jee sọsọ ihe a bụ ihe ọ na-eche ọ bụrụ na ị nyeghị ego ọ tụọ gị ilo o ruo echi disiman nwụsịa echi pụtakwa ebe a ọzọ bịa bịa ịta ahụfụ nke ahụfụ nke o mere eme ọ sị na nna nna ya na nna nna ya kọsụrụ ya nna nna gị kọsụrụ gịnị gịnị ka nna nna gị kọsụrụ ọ bụ nwa. ọ bụ ngụwa bụ onye nata dị afọ nweghị nna nna gị nata dị afọ because you see the world with your naked eyes onye nyụchiri nsi ụzọ na-ezu ijiji onye nyụchiri nsi ụzọ na-ezu ijiji ọ bụ ngị nwa nwanne nobody enweghị onye ọ bụ you are the person so ịnyụchie nsi ụzọ enweghị ebe ị na-agbanarị ya n'ọsọ ịnwụọna isi taa nwụgịrị jee ebe ya akọm ihe ozugbo ahụ ị na-anwụ ọjọọ so ịgasịa recycle mmiri zotu ya mmiri mechaa evaporate rie elu udu mmiri me ha na ojijuo ifụgbe orituo a sị na onye ji ihe nwata wuli aka elu olobe ọ ga-ewetu ya most so ndị agha bụ ndị ghọtaranụ nkụzi nduzi ọdịnala ha dị achara ihe ọ sọrọ gị gbuo ya igbusie ya the next morning mmiri zo ha na ijekwe n'ukwu achara ahụ ịfụ nke obere acha green ọtụpụta isi ha chere igbo anwụgo na ha chere igbo anwụgo onwezi onye chere na ndị mmadụ nwere ike ịnọkọta nnọọ kwuo na osu the birth of Christ enweghị ndị onweghị ike iche nwee n'ụwa ifiri enwere onwere nwanne anyị nwoke gwara m oh, ya mụrụ nwa baa ya osu ozugbo ọ gwara ya mma ọ dịka ọsọ nne m ha ọzọ onye ọsọ gwara ya agwa o tie na arụ eme ịbara nwa m osu osibika agwara mma agwara mma na o nwere ike high blood pressure nwere ike ịbịa ya ịghọtago so ihe a one generation once ndị okenye a nwụrụ na all this nonsense goes away because ha the, the, the tragedy ji anyị ọhanwa ji anyị all this our fathers ji anyị because ọhanwa bụ ndị ụka abara n'isi ha bụ ndị ụka riri ndị ụka riri mmụọ ọ dị even ọ mma onye anaghị eje ụka ị nwere ike ịnweta mmụọ onye anaghị eje ụka very easily because onye anaghị eje ụka obi ya dị open ị nwere ike ịnweta mmụọ easily but onye ụka mind ya dị already possessed because o decide go what is evil and what is good mana onye onye anaghị eje ụka e decide be ọmaha nke bụ nke ọmaha dị mgbe o mere ihe ọjọọ na mgbe o meghị ihe ọjọọ ndị a na-akpọ ọmaghị ha na-akọ nwa na-akpọ ya nwa nnadi. di so mgbe ndị ochie ụmụnna dị ka a na-edu eje agha ọ nna dị ka a na-edu e, nna dị ebuka ndị gbuo na-asị ụmụnna dị ibu agha ahụ ụmụnna dị ibu agha ahụ bikos nna dị onwe ha na-akụ nna dị wu ndị those nọ na village ndị isi ike dangerous bụ. Ịka na-ebe ozugbo oyipụ na akwa bụrụ onye isi kwụọ mmadụ ọha nwa mgbe ndị ochie ụmụnna dị ka a na-edu eje agha dị ebe ahụ nke na-egbu otu onye ifin bifin na-asị faya ọ kwatuo na everybody na so ịchọ ha n'ije weta something dunye nna dị nna dị ifin ị gaghị agwa ya na mmadụ na dangerous na ebe ahụ isi nna iruo wetara m ihe dị so nna dị eburugo n'obi na ojebe di ya a ga agụ ya na agụ nọkwa ebe ahụ so nna dị adịgoro di na ihe ọbụla ọ fụrụ na-eme uvu eme uvu ebe ahụ anya gbaa mana kịta ugbo even ndị igbo kwụsịrị afọ a na-aza aza amakpụ ịhụzi onye na-aza njọkụ ọsị ya echenji enye to david mmadụ nje njọkụ to david gbazie enu m a desire and onye ji ọkụ kedu nke ka mma desire mmadụ inwe a desire weta ma good desire ma bad desire nke ha gbasara ya mana onye ji ọkụ bụ onye na-afụ ụzọ ọbụkọ ọsọ nya nwere na-edu ndị na-eso ya n'azụ oji ha ọkụ kere ebe ị na-eje inwe desire ma eji ha ọkụ nwere ebe na-eje onye nwere desire na-enwe ha ọkụ kere ebe ọ na-eje you are your desire will die here gịta desire ị ga-anwụ ebe a mmadụ nyere gị a system of purification eh? a system of to extract a chemical from the bond and purify it and build a new system of mind isimba na ị chọrọ ka baa ya rosemary <laughs> rose and mary good but ị gaghị agba ya ozu eh? mana ị ga-abịa Jesus or Jesus or Joseph ọkwa josef bụ the same thing with moses moses is sensitive to osu the same thing absolutely moses joseph jesus je na awụ the same principle of extraction purification and unification but a kpọrọ ya n'igbo na all this generation now ndị mpa mmadụ kịta we will take anyị ga-ebu ndị aka akwa anyị ga-eji aka akwa because slightest mistake we go because ka hụrụ ndị okenye kịta otu e akwa si ebu akwa a ga-apa ha apa ndị ụka bara ha ime ụka riri ha mmụọ ụnụ amaghị ha ụka ụka dị dangerous because ọhịa emere plan emere ya eme na emere ihe awụ ụnụ achefugo kansụl of Nicaea ụnụ amakwa na enweghị na-akpọ council of Nicaea so ihe awụ plan emere eme mgbe mgbe Constantine Constantine bịara fụ Coptics ndị ndị gnosis ya ka a whole race so wee na bow down for one philosophy constantine say oh wow that he will rule the world with distance. things so if this thing can move people like this this belief people can be so so so na ha nwere ike believe na mmadụ nwere ike be a pure life like this na nyanwa emebere because ha batara from country ebe a na-akpadaizi a na-ebu aghara egbu mmadụ ata anụ mmadụ from Italy ruzie na Egypt ebe people na-aga like holy mmụọ holy nweje na man gbaghara so so human being can be so kind that he never exist eh, eh, eh, no this thing before okay na ihe mere bụ na with destiny he will rule the world Constantine kwuru go and do your own research so ha gazie ga reform ya ya reform ya mesia religious reform chenji gasịa ihe niile chenjicha were gazie agha with the same ideology ọwụ the senti na aha kịta ka mpụ na-achọ ka gị as his own child because a plan ya plan lesi ya dị ọgwụ and ogogo dị ọgwụ so ụgbọ adịgo nwanne ha etinye ego knife that that thing that bans you and divide it ya wụ sayensị pure science and it works ihe a pure science and ọ na-arụ ọrụ it works nne gị ga-atụ gị iro nna gị ga-atụ gị iro ịchọ itinye ego gị your family will disown you put your money your more, your more family will disown you your friend will disown you tinye ego gị ma ị chọọ that is the game how, the, how strong the game is because nwanne religion is all water is based on emotion water na mold if you want to mold something you mold with water so all mold the mind is being mold with that ideology ọ dị very very difficult at that age ịkụsa ya very very difficult so ọ bụrụ na anyị enwere a program to channel the mind of the child ndị kịta ọ bụrụ na anyị nwere gọọmenti we force them ọ bụrụ na anyị nwere gọọmenti all the whole children must be forced to come to school where we give them new ideas from the school ọ bụrụ na-abịa ha school mma ya ga-eje nga ọmpa ya ga-eje nga by stopping them from coming to school mana otu anyị na-enweghị gọọmenti anyị ga-eyuzu nke anyị nwere na-egbu anyị nwere anyị nwere ike so that little power ha anyị nwere anyị ga-eyuzi ma ọ bụrụ na ọ bụghị ya nwanne forget two generation nwee problem the whole is gone nke a ndị a na anana ha nyere anyị false information and anyị nyekwuzi ụmụ anyị the false information again <laughs> story close anyị pass ha na ụmụ anyị dc rubbish information dem close life and direct because nature don do like nature anaghị change two generations nature, can not stand it nature enweghị ike standing with two generations is impossible nature can only stand one the second one ikuku buru oburu obodo it's as simple as APC. so ụmụ ibe dịka anyị si wee na-ekwu na anyị nwawo ndị ndozi ọdịnala Igbo anyị nwawo ndị kwere n'ihe otu kwuru onye chọrọ ịma maka nsọ ala maka na anyị nwawo ndị nsọ ala ka anyị na-eme anyị na-ebi nsọ ala anyị nwawo ndị bịara for reformation of ọdịnala Igbo to reform it because o sonye gị aka n'ogwu onweghị ka ị ga-esi eh, nna maka na before church ọdịnala igbo nọ dị bifo chọọchị so ngwa chekigodo ihe chọọchị bịachagoro ọ dị ho concept nọ na awa ọdịnala ndị chọọchị mere ya dị opposite ndị chọọchị chi ọwụ afọ ọjọọ afọ ndị mmụọ afọ arụsị afọ ọgwụ afọ ihe niile so ka e ga-esi ewerekwa the sentence pasiara nwa gị without reform because some people will misunderstand ebe ọ bụla ndị chọọchị a echenjichago these names chenjichacha ihe niile resizie oh, oh, ya ụmụazị how can you dis imekwa ihe again kwa without ịgwa ụmụazị the proper meaning of all these things you must ị gaghị apụtasịrị ịbụ onye ọdịnala ije na-eme ọdịnala gịnị ka ị na-eme you will end up doing ihe ndị chọọchị na-eme because ihe mawụ the system na-arụ ọnụ n'isi most people na egwu maka ọdịnala ụka so the same thing ụka aha kwuru against their ọdịnala so ha na-eme ọdịnala ha asị ifu na o nwere evil power nọ ya n'ime ha chọrọ iyuzu evil power nọ n'ime ọdịnala wee fight ya nwa bekee ihe ha na-eche ihe niile a na-agbagharị bụ ka ha were the evil power nọ n'ime ọdịnala wee fight ya nwa bekee not knowing that na all the same people ahụ ha nwa na onwe ha na-achị destroy their own country because they want a eh, superstitious power na anaghị eme exist anyway because nwa bekee gwara ha na datin bụ ihe ọjọọ so ee eh, oke ihe ọjọọ let me take the ihe ọjọọ and find them that is it ha anaghị aga that place na ha na-aga ka ha mara ihe ma na ha ga-aga ka ha mara ihe nọ n'ime no none of them is going there to know what is there because ha believe na this thing bụ arụsị somewhere some past natural force you can cannot see superior than, eh, than everything superior than Jesus superior than God superior than everything yes na iwe a na-egburi okotoko ewu eburu ewu nwere abụba a ga-eri wee rijuo afọ eburu jeje gbuori ha apịrị apị na akọtu so the same mistake ga na-emekwa the same mistake the same mistake the same mistake na ok how can you pass this information to your children because mgbe ndị ochie nwere nụ nze na ọzọ kọtụ na nwee n'ike nga kọtụ na nwee amaala kọtụ na eh, nwesie e, e, ndị eze ala kọtụ nwesie kọtụ dị iche iche na-efid the political eh, eh, structure of the land nna akịdị court nwere ike ifid because nwanne you can never ndị nwa bekee ha nwere ndị na-achị obodo ha ha nwere otu nzuzo na-achị obodo n'ala bekee because ị neediri elite teachings na ị need to construct properly to e, e construct properly that's why ndị nwa bekee anaghị eyuzu eze were achị ha nwetara eze Spanish nwere king mana ha anaghị eyi uzu eze because enwere ike eze nwere ike ịmụ nwa onye iberibe eze nwere ike mụọ onye iberibe ọbazie ebe ahụ ghasara ha obodo so ha mezie ya eze nọdụ ebe a as a monarchy as a ceremony nọdụ here ha werezie the best in the society wee na-achị so that ha nwee ike ịdịnwu free wee nweta the best among the society ga-represent the, country because ha nwere ike ime na eze ọnweghị iwu bụ na eze ga-amụ onye ma ihe cheke na eze nwere ike mụọ onye iberibe ka ha ga-emezi so ọnwụ na eze wụzi prezident na ọnwụ na eze nwụọ na nwa ga-abụ prezident eze nwụzi onye iberibe nkọ ka ihe a ga-emezi so onye nwa mere asị mba eze nọdụ ebe a ka anyị jechọọ ndị isi dị mma biko kama ka anyị na akwụgwọ ụgwọ every month so ndị igbo na kedikwenu dị isi eh, ndị aga na-atụpụta atụmatụ ga na-achị obodo ha ọ dịghịzi otu anyị si wee che ya the life is not people mgbacha ego ọkwa mmadụ rụrụ plen a onye rụrụ plen marazi ka ọ ga-esi na-eche uche onye rụrụ plen na-efe n'elu so ifili na ọwụ na this government of the world ji ego ha ma onye rụrụ plen a ịma ha na ha ga-akpọ ya ka ọ tee ha ala oge ji wee disiv oge ịma ha na ha nwere ike ịchọ ndị ndị mkpa submarin na-agba n'ime anyị submarin na-agba n'ime anyị ọ mmadụ rụrụ ya ọ mmadụ rụrụ educational system that develop the guy rụrụ thing even this rocket a na-esendecha ọ bụ educational system ngwa chekizie niile standard of education zụrụ onye rụrụ ọ ndị aka gị na ha na-ama n'aka ndị gị na ha na-ama n'aka bụ ndị mere educational system develop a child na build these things ordinary institution ka anyị were zụọ ụmụazị anyị ọ na-afịa ya ahụ unu mana Rochas Rochas Rochas Foundation daman most of ihe na-eme n'ụwa ọ na finance ya ihe nwa bekee na-eme because o nwere ideology and push towards it ndị Igbo ndị Igbo one nwere ike ịpụta sị let me sponsor this thing ndị a na-eme na ọ ga-apụ uru ndị Igbo onye ga-eme ihe ahụ freedom fighting ka a na ndị Naijiria ga-ejide gị tomorrow enwere ihe ime no ihe a bụ about culture ka ị nwere ike ụmụ gị ụmụ anyị society of Igbo land anybody can come have good time anyị nwere so many tourist attraction na Igbo all those things you can make them ihe e nwere ike ịgba football club so that you because of discipline you need sports anyị need ime all this mkpọkịtị mkpọkịtị a na-agba agba because all these things are bonding principle inside every culture oge nwere bonding society but all these things ndị be anyị ga-adị free ịga na Kenya si ahụ eh, nwa foundation ahụ eh, elumelu foundation na South Africa Lumelu Foundation na Kenya nna nwanne anyị na-ediri cultural foundation na ala Igbo anyị anaghị azọ president anyị anaghị azọ gọvanọ ihe anyị na-azọ ụmụ anyị our society ka ọ dị conducive for living because mind is everything if your mind of your children ego a na-waste na-eme foundation ihe has. this money pump ya na Igbo land I tell you in five years we give you las vegas igbo land will give you perfect igbo land pump all the money n'ala igbo five years will give you igbo land you can ever imagine in your life a na-emefusi ego why are you wasting money hmm? ke ha na-ewesiri ego igbo land is a place to be ịchọrọ a na-esi mma a na-esi n'ụlọ dịrị mma pụọ n'ama anaghị esi n'elu arị ana na-esi n'arị arị elu onye chọrọ ịdị mma onweghị onye si ga-adị na mma if you want to do good sigodi n'ụlọ na ndị Igbo one ya nwere ike anyị eti ife onye Igbo sọ modeles bebi ịga ebe ahụ ọrụ bebi factory ka a na-emeje nweghị mgbe ha ga-eme something without trying to rip from the center. ọ bụrụ na ị nwee mepe disi modeles bebi tinye ụmụazị agụụ na agụ ebe a onwe ihe ga-eme gị why must you want to benefit from that thing? why everything for business everything for business everything for business that's why if hụ na nature anaghị nature is not paying us back nature anaghị akwụ anyị back until we begin to invest in our land nwere program anyị nwere before cancer ordinary cancer program anyị mere anyị akwụsịbeghị not because of na enwere ihe ndozi anyị ji n'aka which is very soon na a mekwa elevate that cancerist cancer program ọya oh, dị n'ala Igbo dị too much ihe anyị chọrọ ka anyị mee awareness so that ndị be anyị na-eri ezigbo nri mara na ajọ ndị adịghị mma ịghọtago so ndị nwekwarenụ the old problem we visit them nye ha hope ịghọtago so na ọ bụghị otu a look look so that ndị omebe wee mụrụ but all nwere ike na redio sef si the person nye nye gị redio ka ikwuo against cancer ọ weta 200,000 naira ka ị were zie ozi na your own place that na your culture need to be resurrected na enidiri ị na-eme nsọ ala ebe a ọ gị nye 200,000 naira ka ị wee mee ka society nyanwa bi wee dị mma ọ gị nye nnukwu ego mana mmadụ bịazie tia na ya ụba riri ọgadagidi kpọọ afa m na redio kpọọ afa nwunye m kpọọ afa ụmụ m si naijiria na-ekene ha bụta igwe ya ezigbo ihe ga-aba uru ọsị mba andị ọ makwa na ịwụ an na nwekwe inkọm ị na-enwetaghị o ka ebe ọ chọrọ ka isinye ya dị ego ka itinye aka na akpa gị were ya own nye ya dokwa ya the same place na ọ dịghị mma ọ bụ anyị niile anyị niile na-ata dị afụfụ n'ala Igbo anyị niile kwesịrị ịgbakọ aka mee ya ndị be anyị distracted ha abụgodo ihe fridom na let them be doing it nobody nweghị onye na-agwa ha si ha emedenetin were go datin jee somewhere because ya for me or distraction for me kwuo datin ya but kwa ifuru this mind owu na this mind adịghị oke ala Igbo can never be better ọsọ gị Obama bịa that place it will not work if you like send obama to igbo land ọ gaghị awọk before ọ na-achọ ka o mee the same people ahụ will go and give him to buhari the same people ga-eburu ya otu a gaa na asọ ree ya ebe a nara ego so first of all ị ga-ebugodo ụzọ set a pace you set the pace then e begin to work towards the pace and then ị ga-agụ na one wee go to so first of all anyị ga-ebugodo na our children sports psychological quiz wepụgod this evil spirit amami ịghọta n'isi ha remove it there is natural death ọnwụ na-abịa abịa there is sickness there is diseases take it na-eri ezigbo nri don't believe in hype all these, all these things ihe evil spirit are hype ụka amụma ụgha ejezina ejezina ụka amụma ụgha ndị a bụ ndị wayo ha na-egwu wayo ha na-edisi ivu gị ha na-eme agitate your spirit makes you believe in nonsense na-abụrụ eziokwu ga-eme and at the end of the day hot your own spirit ma ụmụazị oh shit na this kind a na-ekwe ọdị kasị na na-abịazi na ayọ na convince nwanna ya na ha convince ga convince we don convince you we tell you the truth because we anyị chọrọ ka ala Igbo dịrị mma and you don't have option in force ọsọ olesi m ga-ejizi egbe anyị nwere kọntrị anyị nwere polisi on two option ịta na ị nwere state police na-aga 24 hours in your streets patrol with heavy heavy aka ndị ime amaghị eme ha were ezigbo ochi ọkara gị njọ <laughs> ị nwere ike nwere state police witata akwụkwọ ụgwọ ụgwọ ọnwa enye ha ak47 ha gwụọ ndị ebe ahụ ịba gwụọ anyị ezigbo ịba so ọ kara anyị mara nke ọbụla anyị na-eme ka ihe igwe isa na-abụ n'anya ka ihe isa na-abụ n'anya ụlọ ọbụghị ya nwanne anyị ba na ezigbo ahụkọ maka na ebe a na ezigbo akụkọ onweghị ekwe ndị ji ndị ojii o nwere onye nda onweghị onye ji ha bọtụ eziokwu na ha na-agbara eziokwu ọsọ ndị isi ojii na-agbara eziokwu ọsọ simple as ABCD that's why ihe na-esiri ha ike because ịma onye zuru eziokwu eziokwu mana chukwu bụ eziokwu ụlọ ama ha na chukwu bụ eziokwu chukwu bụ things ị na-afụ things you see natural laws you see that is what chukwu symbolizes it's law that is truth so if you ọ believe na n'eziokwu then what ka ihe na-ebelive zikwa enweghị na so ụmụ ibe ọ ga-adịrị anyị na mma ka anyị na-ekwu taata bụ na ihe ọ sọrọ mmadụ ya mee na osisi achara ga epuriri na-enweghị ihe ga-akwụsị ya asọrọ ngasị na ịbụ onye amamihe maka na onye amamihe na-anọ n'etiti ndị amamihe ọ esi eme n'ụwa ka esi eme n'eluigwe ihe ọ sọrọ mmadụ ya mee n'ụwa ndị ndozi ọdịnala ha ga-apụ ndụ onye ọbụla onye ndozi ọdịnala ga-apụ ndụ laịf ka nna agwa gị ọ ga-apụ ndụ maka na ọ chọrọ ịpụ ndụ and ihe ọ ga-eji ama ọ ga-eji apụ ndụ bụ na ọ chọrọ ịpụ ndụ ị nweghị ike ịfụ ọsụmụ mmadụ n'ụwa ọlesi m iji egbe na mma and mgbe ọ bụla iji egbe ha wee pụ ọtọ rụkọmeme ihe sọrọ ya esi ma spirit o mere that is agreement once the spirit man agree that's why ụka ji wee difficult because it's based on agreement if you agree that is why the ụka na Deuteronomy ndị Bible dị na Deuteronomy say na before were a wed with that lady you ga make sure of virgin na ọ bụ na ọ virgin gị stone her to death ọ sị gị if the thought is not virgin stone it to death if the thought not woman but ịmagoro ndebe anya na-aghọta na ihe a na-akọ na so nwanne ọwụ na ọgbụ ka esi wee kwu ya uwe anyị na nweghị uru ọbara so ọ ga-akara anyị na mma na anyị ji today asị ndị ndozi ọdịnala ochi ihe dị oji bifo chi eji ikwere na ndozi ọdịnala nwanne ị ga-abụ onye nsọ ala nsọ ala igbo ọ ihe anyị na-eme ọkwa na-ebughị onye nsọ ala ma a na-ebughị onye ndozi ọdịnala anyị abụghị ndị ọdịnala anyị bụ ndị ndozi ọdịnala ihe anyị nwa na-eme bụ ndị nsọ ka anyị bụ ndị nsọ ala ka anyị bụ ọ bụghị ndị ọdịnala anyị nwa bụ ndị ndozi ọdịnala bikos anyị fụrụ ihe ndị mmadụ na-eme eji afa nna nna anyị ha na-eme anyị wesị mba ka anyị dozie na idozie ka mma mgbochi ọrịa ka ọgwụgwọ ya mma karịa ije buru jizọs white jizọs with long hair ọ mma na anyị doziri ya edozi ụmụ ibe unu atụtụ n'ụjọ ka anyị dozie na ihe buruzie ya kpagharịba ebe ọ bụla afụrụ anyị ajụọ na what is your religion na akwụkwọ ndị naijiria ahụ adịpụ enwere ike agara ajụ ya sị gị what is your religion ide nsọ ala ọchọghị ka ebu nsọ ala eji aka ebu kristianity ọchọghị ka ebu e nsọ ala ejụọ ya ka ihe bụ kristianity ọsịgo oh, life of christ esi ya kraịst gwa gịnị nsọ ọkwa ihe dị asọ kraịst gwa ọ dị asọ isi ya nsị ahụ onye nsọ ala so adị m asọ kraịst dị asọ ị maghị ya mana mụnwa dị asọ ịma m which one is better then why should I tell you now I'm Christianity ahụ m enyo nsọ ala nsọ kraịst unu na-eso ọkwa sị ọ dị nsọ ọ dị asọ anyị nwa na onwe anyị bụzi dị asọ na onwe ya ka ihe na-ekwuzigbe anyị nwabụzi ndị dị asọ so what is better onye nke asị na asị ka ọnwụ nke e fụrụ n'anya make yourself the temple of the living god become the christ bụrụ onye nsọ ala na-ekwuzina ka nda na-edisivu gị na wọta na-aga ihe ndị na-atara mmadụ isi ebe kod nonsens bụ ihe hmm? bụrụ onye nsọ ala jezie gwazie that man gwa ọga gị gwa nwunye gị gwa di gị si awụ m onye nsọ ala biko ana m awọchipụ na na na igbo heritage center ana m awọchip na igbo heritage facebook mgbe ọbụla e nwere savisi come and with me ọ iwu bụ na a ga-eje n'ụlọ ụka jebe ya emekwana ebe a gịnị eme ifu ime ya ebe a chukwu agaghị ya hmm? ọkwasị nwere egwu ha na-agụ n'ụlọ ụka onyinye mara mma bụrụ ibu onyinye mara mma bụrụ ibu jizie n'ike nye nye ya ọ bụ chukwu ga-anara ya gbaghara m o chukwu njọ niile ngozi dịrị ga-atụ n'egwu tobenu ya nwanne the only way to become righteous bụ imekwa ihe ọjọọ nsogbu adịghị mana ọ bụ if you stop the ihe ọjọọ if you stop na ekwentị because there is o nweka arụ ọrụ n'ụwa Ọnwụ na ịkwụsị ime ihe ọjọọ then the balance will come Ịkwụọ balance will come Ịtasia dị ahụfụ the njọ will go automatically the njọ will wave but you must pay for it ịghọtago onwekwe ihe na nothing goes for nothing ihe ụmụ anything ọ bụla ime n'ụwa ga-akwụ ụgwọ ya but at least gị openụ mpenụ O mgbe ị mejuru oju ite ịma na ihe ọjọọ na-eju iko gị ju ọkara gị njọ ọka mma na anyị na-worship na igbo heriteji enwere ihe ị chọrọ inye ndị chọọchị jee nye ya ndị igbo heriteji na anụ igbo ka e were eje chọọ ndị nwere kansa nye ha were chọọ ụmụazị anyị na-akụziri ha akwụkwọ na igbo heriteji center na-akụziri ha maka omenala igbo na-akụziri ha ihe gbasara agwụ ihe gbasara osu ihe gbasara mmụọ ihe gbasara amaala ihe gbasara ndị ọkpụ ihe gbasara ndị egede ihe gbasara ọkpara ụmụada ụmụaka anyị mara ihe gbasara igbo nwanne ọnụ ọ dịghị mma na inyere ndị ga ewere eme destiny lukat ụzọ anyị rụrụ na nnewi dozisie ụzọ very anyị ga-ebido dis community service anyị pụta anyị kpochasie everywhere dozisie ya doba ha dron of dosbin ebe ahụ onye pụta otinye anyị fe ya every saturday anyị eje tụfuo ya so na we start so kedu ọnụ ọka ha mma na ị na-eme destiny were ego nye pastọ o were gojegoro private jet n'anya ịmakwara chukwu ga-akpọ gị nwa ọkụ ị ga-eso wee taa ahụfụ ya bikos you contributed to that man destruction onye ego ahụ unu na-enye that man na-edisivu ya ego na-enweghị accountability ego ahụ a na-enye ya na-edisivu the man fada onwere onwere cheki onwere ihe gosiri ego one fada fada natara ụbọchị ụka enwere ihe gosiri ego one fada natara ụbọchị ụka i want to know unu na-etinye ego na cave na cave na cave onwere ihe gosiri ego one ndị a natara na kevu ahụ na okoro pati hapụ pastọ ahụ na-enye ego niile ahụ na-atụ kedu ego onye dama natara na sọnde ahụ nobody knows only him and his wife and his eh, ndị ndị otu ha ya na egwu wayo nna bikonu ka m jeje mee ihe ọzọ ebe a ka anyị nwa na-eme nke anyị we worship here worship akwụkwọ ha nke ndị ụka ana m ekwu world ship anyị kilin onwe gị dị ọcha clean yourself and become prime be a saint dị ọcha dị ọcha n'ime mkpụrụ obi na arụ gị obi ha ihe anyị na-ekwu maka ya ka ị baara anyị uru nwanne onye enweghị uru ọ bara n'ala Igbo kedukwana uru why are you onye Igbo chenji afa gị tụ onye awụsa na chenji onem tụ awụsa ma na ọ Yoruba ebe nwere igbo onye Igbo ọ bụrụ na Igbo onye Igbo nwanne mee ka onye Igbo na-ebi Igbo na-ata Igbo na-eri Igbo na-asụ Igbo na-anyụ Igbo na-arahụ igbo na-eri igbo na-atụ igbo na-eno igbo ihe anyị chọrọ ka ị na-eme ọ bụghị emesị were ego nye ndị ụka e were ego na na rom buru plen buru ụmụ asa na-akpagharị mba nwanne wetara anyị ego aha na nnewi wetara anyị na nnewi ka kpọtara anyị ụmụazị gị bring them free education for nursery school we don't collect any finding from anybody nursery school free education december quiz will come psychotechnics quiz psychotechnics quiz na-abịa na december onye ọbụla winri ego eji ezigbo ego wee na nke ụmụazị na nke ndị okenye nke ndị okenye ga-ebu abstract art utu ndị igbo na-akpọ ịka ihe ịghọtago oh this is symbol geometrical symbol onye ọbụla ga-efix nwu the symbol geometrical symbol ahụ ga-ewin ihe ụmụazị onye ọbụla setere the best geometrical symbol onye ọbụla site the best ụmụazị ndị 10 years go down oge win ihe ka anyị kụziere ụmụazị anyị how the mind become creative from child na ka anyị na-ekere ife ka anyị kụziere ụmụazị anyị ka ha si eke ife ka ha bụrụ ndị oke ma atụ too eh? ihe ọjọọ ọgụrụ anyị aka n'ukwu ihe ọjọọ ọgụrụ anyị aka n'ukwu nwanne ka anyị pụrụ ka anyị mee na ihe dị ka mmadụ because ọnwụ na ime ekweghị o ikwekwa m na nwa bekee ah, mere nke a mee nke ajụkwa m aba ajụkwa oles m prove you wrong iprove ha right ekwe ekwe m n'ihe ị na-ekwu oles you show me that na we are capable of doing these things then I will disown them as long as you cannot even be your friend of your brother you cannot even support your own village to develop ikwu datin ruo ebe nnọgoro aka asọkpọ m gị anya ị gaghị ekwu aja m gị isi n'ọnụ ọbara ejughị ọnụ udo dịrị ụnụ ụmụ ibe